ndị anyị ndewo ee ehm, anyị na-achọ ịsị ụnụ ime ụnụ ya na-akpọ hapi krismas ụnụ mara taata bụ 23rd of ọnwa amụrụ mụnwa ohere a niile ka m ji wee na-ekene ndị niile mere m happy birthday ana m esiri unu nri taa ndị niile mere ndị niile mere happy birthday ya ka anyị na-esiri nri taa nkata ya ka ya eto ogologo ma ọ bụrụ kịta maka anyị kpaa ya sọm ka ụnụ ha bụ ndị si m happy birthday unu na-esiri unu na afọ na anyị na-akwadobe ndị NTI TV na-emechi arọ taa tata ka anyị na-ekene Chukwu ee eh, na ọrụ anyị niile na ihe niile o mere anyị ụbọchị nke taata anyị na-ekene ya na nke o mere were akpọkọta ka ha rabụ ndị ikwu na ibe ndị niile na-arụ ọrụ anyị na ha na-alụ ọrụ na NTI ee eh, anyị nwere oriri tata bịa ka anyị gosi oriri anyị oche adịgokwa ụnụ maka a na-echezikwe osizikwe na ụlọ ama mbịanwu ndị nọkwa nso erite n'ọnụ unu ee eh, ile anyị fụna anyị nọ na kishin Dị ka anyị hụrụ na aghọtabụ na anyị na-esiwe aka na anyị na-eriwe aka ife na men anyị nọ na afụkwụnụ bụ ka anyị si wee nọrọ ee oyibo nọkwanụsi ike onye bịa anyị emeri ife ọ na-achọ gịnị ka ị na-achọ dụ anyị ekweghị eziokwu n'ebe na obi eziokwu ịnanya e, fụ na nkwụ adịgo onye ọbụla anọsigo nkwụ adịsigo kwevụrụ ụdị nkwụ dị iche iche ịmara nke ị na-elu efere ya anyị ego ezigbo mmiri ọṅụ braiko ọ dị ebe a ụdị mmanya dị iche iche ihe juru ya nkwụ ehe so NTI TV anyị na-emechi arụ n'ezie anya n'ite ka ịbụ ebe ọ na-asụ anyị agwa gị agwa ọdịnaka bịaba nso na ya onye na-esiri anyị bụ ike nwanze ekwesị anyị nwetara osiri ọra 1 osiri ọra ike nwanze ekwesị onye anụwa bụ ya bụ kuku ya bụ kuku ndị NTI TV ọgwụ ya bụ special cook a ga-enwe na alabalaba joint ebe ahụ bụ ebe nwoke na-esi nri ile anya ife na dị ngwongwo nwere ngaba maka nke nwa bụ onye mere m happy birthday ebidogokwa m isiri unu ụfọdụ ụzọ nje legos jee mebe dị na makpọ ha ana m agbozi gị na NTI TV kịta ịnọkwa nso ịnọkwara nso ebe nọ nso bịaba na oriri kalị maka na oriri abụrụ ọnụ nke Eh? n'ọka ma ọrụ na-eri eri ya kwụsịrị ọrụ na-eribeghị agba bere chineke gozie onye ọ ọkwara chukwu na-enye onye eh, asịra na ya kacha mma na ochukwu bụ ọkacha mma wee ngwa ndị ewenu na ya ọ